ọkọkọ̀wa anịmanụ̀ ò jekwuo osisi osisi akọọ ya ya bụ ọkọ mana ọ mmadụ mmadụ̀ o jekwuo mmadụ ibe ye mmadụ ibe ya akọọ ya ọlụlụ mkpu akwa nwanne ya na-agbata ya ọsọ enyemaka gidigidi bụ ukwu eze igbo mụrụ nze igbo mụrụ ọzọ ekene m unu asị m nke onye chi na zere ụmụnne m unu n'anya ife na-eme n'obodo anyị unu na ya bụ ife atọzikwo ọchị to be a true Christian or a true omenala biko ozi a bụ maka ndị Igbo anyị nwanne nwoke biko ọ bụ na ị bụ onye isi ndị ụka ma ọ bụ onye omenala ọ bụ na iji nwere ife biko try to help one another nyere ụmụnne gị aka nyere ndị Igbo anyị aka ọ bụrụ na ị nwere onye ga-enye nwa enyemaka please enrich that person because this is the high time we should demonstrate our faith our love our charity towards one another. ị anya the economic of this our Nigerians you see that is on the chamber ndị mmadụ na-ata afụ economic meltdown onweghị ife na-aga n'iru onweghị ife na-aga azụ nwanne m afụfụ ekwere ụmụnne anyị eseta isi if God bless you in the position of giving, please try to help your neighbor. Try to enrich especially those who cannot afford three square meals per day. priests in order to reduce crime in the society when the ọtụtụ ndị mmadụ out of eh, frustration ị ga-afụ mmadụ mee ife o kwesịghị ime i to be a true Christian you needed to live as exemplary life as Christ and also a true omenana priest, you needed to follow the order of your ancestor to help one another, especially these economic challenges are made down in africa. nwanne m nwoke biko ọ bụrụ na o nwere ka isi wee ji chọọ mmadụ one ma na ị ga-enyere aka maka ụmụnne anyị na-ebezi akwa n'isi ụtụtụ a lot of people abịago n'ụlọ mụnwa nọrị n'ọnụ ụzọ apụtara m akụkọ nna anụ o wutere m nke ukwuu dịka mbụ mmadụ wone nwekwe n'ụlọ ya bụ ọgwụgo ọ bụrụ gịnị irụ ụfọdụ ụmụnna anyị anya kata m onye ga-eje m ife ekwesịghị ime ewere m nke nwe nye ya na bụ na o rijuru afọ for a day is igbo bụ igbo igbo eji eje ọgụ ebube ndị agụ ndị igbo ka ebe unu nọ ke ndị chineke gọziri n'ala igbo biko ọnọdụ ọbụla na ebe ọbụla ịfụrụ onwe gị chọọ mmadụ one ma ị ga-enyere aka ọ bụ n'otu ihe m na-ekwu oge niile si na ọnụnụ mkpu akwa nwanne ya na-agbatara ya ọsọ enyemaka biko na ụmụnne anyị ndị Igbo n'ihi na ndị be na anyị kọọ mmiri ọnụ na ọ ga-agba ụfụfụ adị na igwe mekọ ife ọ ga-ada ụda biko ka m si wee tụsara gị ife ozi a biko kaba arụ tụsara ya ụmụnne anyị ka ha mụta na enyemaka dị mkpa nne na ndụ mmadụ ọ bụ ofu ụzọ esi were achụ aja iwezuga ife ike iwezuga ife ọghọm maọbụ ihe ndabida ịdabiga onye ha ụmụnne m ndị Igbo ka obe nnọọ fụ aka m bụ nwanne gị nwoke bụ Maazị UC ndị be anyị ndewonu